nwandọka mgbe ọ bụghị m ụgbụrụ asọ n'iyi nda nwandọka mgbe ọ bụghị m ụgbụrụ asọ n'iyi ọchịagha ala nta ọ bụghị m ụgbụrụ asọ n'iyi ewe okokoko akụkụ ụwa m elu ụwa bụ agha onye lụtala mm, mm, mm, mm nwandụ nwandụ rọbụghị m ugboro asa n'iyi akụkọ mmere mee mbọchị ndụ na mma ụbọchị ha bụrụ ọnụ anyị isikwa agha mụ na ezi oyimo dịka ọgụ n'agha o nda a m kwuo ọ bụghị m ugboro atọ n'iyi ekigere ụwa mo gekwe ntị ka ị nụrụ otu ntabi anya amụma ese sere agbara agada gbawa ọ dị ka ọ bụ na nrọ mm-hmm. eze dike ọ bụghị m gburu atọ n'iyi akụkọ m ka na-aga lekwe nna gbara atọ yiri ụmụ nwoke ha wee saha ọnụ ha amụma adaba daa n'isi nkwem nga mm-hmm. ụmụ ibe ma ọ bụghị m gburu asọ n'iyi nne agbara atọ gbachara afọ ọnụ wee sị na m gabụ eze n'obodo nna m n'ala amụrụ m ọkwa ka m siri jee mm-hmm. Mm-hmm. agha erila m ọ bụghị m ugboro asọ n'iyi eze dike gbaghara ọ bụghị m ugboro asọ n'iyi dike ọkụ nwanne m ọ bụghị m ugboro asọ n'iyi ndebori weghara abụghị m ụgbụrụ asọ n'iyi nze iwe ọbụghị m ugboro asọ n'iyi nze gboro iwe gharawa ọbụghị m ugboro asọ n'iyi ewu ala nna m ọbụghị m ụgbụrụ asọ n'iyi nne agbara atọ ọhụghị ha agbụrụ asọ n'iyi nne agbara atọ ọ bụ ha agbụrụ asọ n'iyi adamma lọlọ m ọ bụ ya agbụrụ asọ n'iyi ma ha kwere kwe o ma ha kweghị ekwe ma ha kwere ekwe ma ha ekweghị ekwe nwe eze ghara m ọ bụghị m ugboro asọ n'iyi lekwa okpu nna gị o lekwa oche eze gị o jide ọfọ chịba oji ọfọ ga-ala ewe akụkọ ụwa gboo enu ụwa dị ogbuo mm. ewu chimo okokokoko akụkọ ụwa gboo enu ụwa bụ agha onye lụtala onye lụjufuo okwu nna gbara atọ bụ ya furu mo okwu nna gbara atọ e bụ ya kafuru mo adamma nwunye m, bụ ya furu mo okwu nna gbara atọ bụ ya kafuru mo